AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa nke ndụmọdụ nke ezinụlọ nke isiokwu ya na-asị uto kwa ụbọchị uto kwa ụbọchị ndị bekee ga-asị daily growth uto kwa ụbọchị dịka nne dịka nna dịghị ụzọ anyị ga-esi wee too iji zụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst ma na-eme ka anyị ghọta n'ụbọchị taa na nne ma ọ bụ nna nwere ọrụ dị iche ka anyị kwesịrị ịrụ n'ime ndụ ụmụ anyị n'ụbọchị taa anyị ga-aghọta na ọ bụrụ si na ọ bụ nne na nna nke na-etenụ n'isi ụtụtụ ha na-echekwuta ịkpọkụ onye nwe anyị ị ga-aghọtakwa na ụmụaka nke na-ele anyị site na ụmụaka ọ bụghị ihe anyị na-ekwupụta n'ọnụ anyị ka ha na-eme ọ bụ ihe anyị na-akpa n'ime agwa anyị akpamara agwa anyị bụ ihe na-enyere ụmụ anyị aka na-eto dịka anyị nwa na-eto dịka nne na nna ka ụmụ anyị gakwa na-eto ma ọ bụrụ siri na anyị na-eme ihe ga-akwali mmụọ ụmụntakịrị ka ha wee tolite n'ime kraịst ọ ga-abụzi ihe gara anyị ahụ mgbe ha ga-awọzi okenye nne ma ọ bụ nna kwesịrị anyị nteta n'ihe ụtụtụ tupu anyị na-akpọte ụmụaka anyị anyị ekpee ekpere gụọ abụ nwee mmekọrịta anyị na chineke site na ọdịmkpa site na alaeze chineke bụ n'isi n'isi mmadụ ọbụla ga-enwe mmerịkọta yara chineke nne ekpere nke ya gotu abụ nke ya nna ekpekwa ekpere nke ya gotu abụ nke ya dịka di na nwunye ha abụọ abịakọta bịa ekpe ekpere dịka nne na nna nwe ezinụlọ tupu ha na-akpọte ụmụaka ha ka ha wee kpee ekpere nke ezinụlọ ụmụaka mgbe ahụ nne na nna ha ga-ete ọ ga-adịkwa mkpa ma ọ bụ nne ma ọ bụ nna ga kpọtee ụmụaka ka ha wee mee gịnị ka ha kpeekwa ekpere nke ha wee nwee mmerịkọta ha na chineke ha n'otu n'otu emechaa nke a ezinụlọ niile abịakọta bịa kpee ekpere nke ezinụlọ ọ dị mkpa site na anyị na-eme ihe a ọ ga-eme ka anyị na mgbe ụmụ a ga-apụ n'ụlọ anyị ma na ha jere mahadum ma na ha jere kampen ndị ntorobịa na-aga ị ga-aghọtakwa na ndụ ahụ ha ji pụọ n'ime ezinụlọ ha bụ ihe ha ga na-ebi ka m kọtụrụ anyị akụkọ o nweda m nke bi na Lagos mgbe anyị bụ ụmụaka anyị gaa n'ụlọ ya oge ụmụaka na-emechi ụlọ akwụkwọ ga-egwu egwu ị ga-aghọta n'isi ụtụtụ ọ ga-akpọlite mmadụ niile ọ ga-asị gị nwakpa ekpere nke gị onye nke a mee nke gị ya nwa baa n'ime ime ụlọ ya na di ya ha kpechaa nke ha ha apụtazie anyị niile ikpe ekpere mana afọ ole na ole gara aga mgbe m gara na keọpara nwaanyị a ka m ga lee otu ha si na-eme ka m lekwa ha site na anyị niile wụ ụmụnne mgbe m duru n'ezinụlọ ọpara dama m na-ekwu okwu ya ma ghọta sị na ụkpụrụ nke ahụ nne ya tinyere mgbe ahụ bụkwa otu ihe yanwa na-eso n'ime ezinụlọ ya yanwa alụgo nwaanyị mụtakwa ụmụ ya enwekwa ike gịnị na-ezi ụmụ ya ihe ahụ ọ mụtara ọ bụrụ na anyị chọrọ uto n'ime ezinụlọ anyị ụbọchị niile anyị ga-agbalị dịka nne dịka nna na-agụ akwụkwọ nsọ anyị kwamgbe kwamgbe site mgbe anyị na-agụ akwụkwọ nsọ Chineke ga na-ezi anyị site na nweghị ihe na-anọ n'ime akwụkwọ nsọ ọ ga-ezi anyị okwukwuru okwu nke ga-apụta n'ọnụ anyị ọ ga-ezi anyị ụdị efe anyị ga-eyi ọ ga-ezi anyị otu anyị ga-esi wee lee mmadụ anya ọ ga-ezi anyị ihe niile dị iche iche ọ bụ nri nke anyị ga-eri ọ bụ mmiri nke anyị ga-aṅụ ihe ọ bụla ga-aba n'ime arụ anyị mbụ ụlọ ọsọ chineke chineke ga-eme paanya anyị ka anyị wee ghọta ihe anyị ga-eme dịka nne ma ọ bụ nna anyị ma n'ezie na gburugburu ebe anyị bi nwekwara ike ịbụ ihe ga-eweta mgbochi n'ihe ọ bụla nke anyị na-eme n'ime ezinụlọ anyị maka m gwa anyị na chineke mgbe nne ya mụrụ ya o mere ka anyị ghọta na ebe a nọ zụọ jizọs kraịst abụghị victoria island nọ na lagos ma ọ bụkwanụ ala bekee obodo ndị ọcha ebe a nọ zụọ ya bụkwa ebe a ga-ama dịka ebe na-adịghị mma ebe a na-aṅụ ihe ọṅụṅụ a na-aṅụ anwụrụ ọkụ a na-aṅụ mmanya ihe ọjọọ na-eme n'etiti ebe ha bi na gburugburu ebe ha bi ma nne ya site na amara nke chineke nọ n'ekpere wee zụọ ụmụ ya zụlite ha n'ụzọ nke kraịst ma na-agwakwa anyị n'ụbọchị nke taa dịka esi kwuo ya n'ime akwụkwọ ilu iri abụọ na abụọ amaokwu nke isii nke sinụ zụlite nwata dịka ụzọ ya si dị ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezụga onwe ya amen zụlite nwata dịka ụzọ ya si dị ma ọ bụ na mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezuga onwe ya amen gị nwa chineke ọma na eke ntị ọ bụrụ si rii na ikwere na chineke kwere na mmụọ nsọ mara sị na okwu chineke bụ e na emen o ihe chineke kwuru na-agaghị abịa na mmezu ọ bụrụ si na chineke si ma anyị zụlite nwata n'ụzọ nke o kwesịrị ma mgbe ọ na-eme okenye ọ gaghị esi n'ime ya wezụga onwe ya ka anyị gbalịa n'ime onwe anyị dịka nne dịka nna na-eleghị anya ihe ọbụla na-eme na gburugburu anyị ka anyị gbalịa zụlite nwata dịka o kwesịrị mara na anyị mee ya tụkwasị obi na chineke ọ ga-eme gịnị mgbe ọ ga-awụ okenye ọ gaghị esi n'ime ya wee pụọ m were onwe m na-eme ihe àmà aga m eme ka anyị ghọta na mgbe m na-etolite nne na nna m na-agwa m sị ụzọ nke kraịst bụ ụzọ nke ka mma mana ịgụ akwụkwọ nsọ mana ịgụ abụ nke gbasara chineke o nweghị ihe na-emenụ na gburugburu n'ime ụwa a ha ji wee zụlite m ya mere mgbe m gbọrọ okenye ndụ a ha ji zụọ m mgbe m bụ nwata bụkwa ihe m ji rue n'ụbọchị taa ịmara chineke ịgụ abụ dị mma ịgụ akwụkwọ nsọ dị mma ịma n'ime ezinụlọ ndị ụfọdụ ha nwere ike ịnọ ụbọchị mbụ nke izu a na-akpọ sọnde ha ebido gụọ ihe ọbụla masịrị ha n'ime ezinụlọ ha abụ ọbụla ha nwere ike ige ya ihe onyonyo ọbụla ha nwere ike ile ya duzie mgbede nke fraịde nke ụbọchị izu ike ha ebidozie ime ka ndị dị nsọ ka anyị mara na anyị enweghị ike inwe izu karịa ekwensu ekwensu nwere izu karịa mmadụ niile ekere n'ime ụwa site na onweghị ikike ọbụla a napụrụ ya mgbe a na-atụda ya n'ime ụwa ma na-arịọ gị onye nne gị onye nna dịka anyị na-eto n'ụbọchị niile ka anyị gbalịa meekwa ka ụmụ anyị na-eto n'ụbọchị niile site na ihe anyị na-eme bụ ihe ha na-ahụ ọ bụghị ihe anyị na-ekwu ọ bụghị ihe anyị na-asị ha mee ma ihe anyị na-eme bụ ihe ụmụ anyị na-eme ma mara sị na Chineke ga-enyere anyị aka ọ ga-agba anyị ume site na ọ dịghị mfe ịbụ nwa Chineke n'ime ụwa mmehie juru ọtụtụ ndị mmadụ ga-akpọga aha dị iche iche ma na-asị gị ha kpọọ gị aha mara na ịbụ nwa nke kraịst site na chineke na onwe ya akpọkwara ya aha dị iche iche aha ndị na-adịrọ mma mgbe ọ dị n'ime ụwa gị nwa chineke ọma na-ege ntị ebe a ka anyị ga-akwụsị okwu nke ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa mara na ị nwere ike kụrụ na-ekwentị na 0706 363 0706 363 n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa detara anyị akwụkwọ maọbụ gee ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ga-anọ nwayọ mgbe ụmụnne anyị ga-enye anyị abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-eweta ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ka udo chineke chịa n'ime obi anyị amen n'ezie m ga-etoja mgbe niile ọ bụghị n'ọnọdụ m ka nkume ga-etoja unu emeela ndị Seventh Day Adventist Church Choir ọsụsụ amụkwa na-abụ ọma nke unu nyere anyị na-echekwutara anyị na Chineke kere anyị n'oyiyi ya ọ bụ anyị nwa ga-etoja amen arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka onye unu ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 63637224 anyị ga-anọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo eziokwu bụ ndụ dịka anyị na-ege ntị n'oge anyị chọrọ ịtụnye uche na akwụkwọ nsọ ka anyị tụnyeke n'uche na enwe ọtụtụ ndị dị iche iche na-ekwu ihe dị iche iche ọ ya mere m ga-eji buru ụzọ dụọ anyị ọdụ n'oge a sị biko jiri okwu Chineke na akwụkwọ nsọ gị kpọrọ mkpa esokwana na ndị ọ na-abụ ị na-aga n'ụlọ ụka ihe eji akwụkwọ nsọ ihe ọbụla ụkọchukwu kwuru ikwere na ya ọ bụghị otu o kwesịrị ịdị akwụkwọ nsọ anyị ihe iji nwee akwụkwọ nsọ nke gị bụ ka ị na-ele anya n'ime ya na-ama ihe ndị ị kwesịrị ịmara ma ihe Chineke chọrọ ka ime otu isiokwu m chọrọ ka anyị tụlee uche n'ime ya bụ banyere ihe ndị mmadụ na-ekwu na Chineke agbanweela iwu ha na-asị anyị na Jizọs Kraịst na onwe ya gbanwere iwu mana achọrọ m ka anyị nụ n'ọnụ mmiri okwu Jizọs ka anyị nụ ihe Jizọs na onwe ya bụ onye nzọpụta anyị nwụrụ n'elu obe nke Kalvarị gwara anyị dịka ị na-ege ntị ka chineke mere gị amara ka nzọpụta nke jizọs na-enye n'efu bụrụ oke gị nke a bụ arịrịọ m n'isi gị n'aha jizọs amen ebe m chọrọ ịgụpụta dịka ihe ọgụgụ anyị ga-eji tụlee uche n'ime ya n'oge abụọ n'akwụkwọ Matiu isi nke ise malite n'ahịrị nke iri na asaa ruo n'ebe m ga-akwụsị ka anyị nụ ihe jizọs kwuru ebe a ọ ga-adịrị anyị na mma akwụkwọ nsọ si na ahịrị nke iri na asaa unu echela na abịara m imebi iwu Chineke ma ọ bụ ndị amụma ya abịaghị m imebi kama imezu ya n'ihi na n'ezie asị m unu ruo mgbe eluigwe na ala ga-agabiga ọ dịghị otu ihe ọbụla dịkasịrị nta ga-agabiga n'iwu ma ọlị ruo mgbe ihe niile ga-eme ya mere onye ọbụla nke ga-emebi otu n'ime ihe ndị a dịkasịrị nta nke e nyere n'iwu nke ga-ezikwa mmadụ otu ahụ a ga-akpọ ya onye dịkasịrị nta n'ala eze eluigwe ma onye ọbụla nke ga-eme ha zikwa ha onye ahụ ka a ga-akpọ onye ukwu n'ala eze eluigwe ka chineke gọzie anyị ruo ebi ebi n'aha jizọs dị dịka anyị na-ege ntị nke ọma ka anyị kọwapụta ihe ịdị ebe a agbanyeghị na okwu chineke akọwa n'onwe ya jizọs na-adọ aka na ntị ọ na-agba àmà n'ihi na jizọs maara na mgbe na-abịa mgbe ọtụtụ ndị nkụzi ụgha dịka ebukwuru ya n'amụma ga-ebido na-akụzi nkụzi dị iche iche nke na-esite gị n'ọnụ onye nwe anyị maọbụ onye nzọpụta anyị jizọs kraịst bịa ndị ụkọchukwu dịka ha kpọrọ onwe ha na-asị na jizọs agbanwe n'iwu mana anyị ọ nụrụ ihe agụpụtara ihe ngụpụtara n'ebe a akwụkwọ nsọ si gị bụ mmadụ gị bụ nwoke gị bụ nwaanyị gị bụ ụkọchukwu gị echela na ya onwe ya bụ onye nzọpụta bụ jizọs iji na-ekwu okwu iji ekpe ekpere iji eme ihe niile dị iche iche ya sị gị eche na ya bịara ka ya bịa gbanwee iwu ya bụrụ na jizọs kwuru ihe dị otu a gịnị mere ị ga-eji na-akụzikwanụ na-agbanweela iwu chineke ọ bụghị naanị iwu ka ọ sị anyị echena na ya bịara ịgbanwe ọ sị anyị anyị echekwana na ya bịara ịgbanwe ọbụna dị okwu ndị amụma ka m kọwara anyị ụzọ ihe abụọ ndị a iwu na okwu ndị amụma dịka m chọrọ ime ka anyị mara achọrọ m ka m kọwara anyị ụzọ ihe abụọ ndị a nke jizọs kraịst kwupụtara n'akwụkwọ matu isi ise dịka ọ dịkasịrị mkpa n'ahịrị nke iri na asaa enwe ihe abụọ o kwuru okwu ọsị echela na ya bịara ịgbanwe iwu na okwu ndị amụma ihe abụọ ndị a dị mkpa iwu na dịka amamihe ndị juu si dị achọrọ m ka mmee ka o doo anya anya bụ ihe jizọs na-ekwu n'ahịrị nke iri na asaa n'akwụkwọ Matiu isi ise ahịrị nke iri na asaa ọ sị na ya abịaghị ịgbanwe iwu maọbụ okwu ndị amụma iwu nke Chineke abụghị naanị n'akwụkwọ Exodus chapter 20 isi iri abụọ ọ naanị ebe ahụ bụ ebe edere mkpụrụ okwu iwu Chineke dịka o kwere anyị ịghọta na mmụta mere ka anyị mata na iwu Chineke bụ akwụkwọ ise nke mbụ nke akwụkwọ nsọ bụ akwụkwọ genesis exodus deuteronomy leviticus ya na nọmbas akwụkwọ ise ndị a bịa bụ ihe ndị hibru si anyị na ọ bụ tora ihe tora pụtara bụ iwu akwụkwọ iwu ya mere mgbe jizọs sị na ya abịaghị ịgbanwe iwu ihe ọ pụtara bụ na ya abịaghị ịgbanwe ahịa niile edere akwụkwọ nsọ malite akwụkwọ nke mbụ bụ genesis ruo na akwụkwọ deuteronomy ihe niile bụ ihe e nyere n'iwu dị ebe ahụ dị ire ọbụnadị ruo n'ụbọchị taa naanị iwu na-adịghị ire bụ iwu ndị a na-atụ aka maka ọbịbịa jizọs nke bụ iwu ọchịchọ àjà den ọzọ dịka ibe ya bụ okwu amụma kedu ihe bụ okwu amụma ihe niile bụ ndị amụma gburu n'akwụkwọ nsọ bụ amụma ha gburu n'akwụkwọ nsọ bụ okwu chineke bụ ihe a na-eme ka ya mata na ya abịaghị gbanwee ya gịnị mere jizọs kraịst agaghị achọ ka ya gbanwee okwu amụma niile n'ihi na ya onwe ya agbanyeghị n'ọbụ onye nzọpụta ya onwe ya bụkwa onye amụma alaeze adịghị ebili imegide alaeze ibe ya ndị amụma niile buru amụma buru amụma n'ihi na ọ Chineke mere ka ha gbuo amụma ndị a Jizọs Kraịst agaghị abịa gbanwee ihe ya onwe ya si ya ha kwuo n'ihi na ọ ya nwere onwe ya bụ onye nyere ha izu nzuzo ha ji gbuo amụma ndị a niile ihe Jizọs na-akọwara anyị bụ na iwu Chineke bụ eziokwu okwu amụma ndị amụma niile bụkwa gịnị eziokwu ya mere ọ bịaghị ka ọ bịa gbanwee ya kama ha bịara ime ka ọ pụta ìhè ile anya na ndụ jizọs kraịst ị ga-ahụ na o mere ka iwu niile bụrụ ihe mezuru emezu pụtakwa ihe mekwa ka okwu ndị amụma niile bụrụ ihe e, o mezuru emezu mekwa ka ọ pụta ihe ọhịa mere mgbe niile ọ na-ekwu okwu ọsị dịka edere ya n'akwụkwọ nsọ dịka edere n'akwụkwọ nsọ ọ na-eme ka ị mara na okwu anyị na-ekwu bụ ihe e kwuru mgbe gara aga bụ ndị amụma ma ọ bụ ihe okwu iwu kwuru mgbe gara aga ọ ncheta ka ọ na-eme ka o chetara anyị ihe bụ ihe iwu ma okwu ndị amụma niile kwuru ndị nke chineke jizọs kraịst abịaghị ịbịa gbanwee iwu maọbụ okwu ndị amụma o mere ka anyị mata na mmadụ ọbụla bụ nke ga-akụzi nkụzi ụgha banyere iwu ndị a kụziekwa ndị ọzọ ime ya mebie ya ọ kụziere ndị ọzọ ka ha mebie ya ọ sị na a ga-akpọ onye ahụ onye dịkasịrị nta eze eluigwe gịnị ka ọ pụtara mmadụ ịbụ onye dịkasịrị nta ihe ọ pụtara bụ na onye agaghị agaghị afụ ala eze ala eluigwe anya ma ọlị n'ihi gịnị na ọ kpọrọ okwu chineke ihe dị nta ya mere ya onwe ya agaghị abakwa n'ala eze chineke ya size bụ jizọs na ngọzi ga-adịrị onye ọbụla bụ nke na-eme iwu chineke na-eme okwu ndị ọmụma na-akụzikwara ndị mmadụ ime ya ya sị na a ga-akpọ onye ahụ onye ukwuu na ala eze eluigwe gịnị ka onye nwe anyị na-akọwara anyị ebe a jizọs kraịst na-eme ka anyị mata na ọ dịghị ihe ọ bụla bụ nke dị n'akwụkwọ iwu chineke bụ ka ị gagabiga ya bụrụ na ile anya n'eluigwe ya bụrụ na ị na-ahụ iru eluigwe maọbụ urukpo maọbụ ịzọ ụkwụ n'ala ya bụrụ na ala bụ aja ka dị ihe ọ pụtara bụ iwu chineke ga-adịgide ruo mgbe onye nwe ga-abịa ka chineke nọnyere anyị gọzie anyị dịka anyị na-aghọta na iwu chineke dị ire ruo mgbe ọ ga mgbe jizọs kraịst ga-abịa anyị ọbụla dị n'eluigwe anyị ga-edebe iwu chineke ka chineke nọnyere anyị gọzie anyị aha jizọs ka anyị wedata isi n'ekpere onye nwe anyị nara ekele niile ndị niile bụ ndị ga-ege okwu a nye ha nghọta mgbe ha na-ege ya ka amamihe nke mmụọ nsọ baa n'ime ha ka nwee ike ghọta ya emesịa n'ikpeazụ anyị ekele gị jaa gị mma n'aha jizọs kraịst bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu unu Adventist World Radio ezi enyi m o nweghị mgbanwe nọ na iwu Chineke bụ ozi ọma nke nwanne anyị nwoke onye mgbasa ozi Chinomso Franklin Bassey nwetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị ka anyị gbalịa gụọ akwụkwọ nsọ anyị ka anyị gbalịa nwee mmekọrịta anyị na Chineke ghara ndị ndu anyị imeela onye mgbasa ozi anyị na-arịọ n'ụbọchị taa ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike were mmamizu ya chọọ gị mma amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị chọrọ onye gị na ege amụ akwụkwọ nsọ maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị kọrọ na ekwentị na 0706 363 7224, 0706 363 7224. anyị na-ekele ndị na-akpọtụrụ anyị na-asị ka mara chineke nọnyere unu ma ndị na-edetara anyị akwụkwọ ka udo chineke chịa n'ime ndụ unu onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke nye anyị nri taa nke ga-ezuru anyị ụbọchị nke taa amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo